many sisters. Yes. There are two priests who came over from. Ask I was in prison and you visited me. I will be asking, when did you go to prison and I visited you? And he will tell you, the time you did it for the least of your brothers and sisters, you have done it for me. I pray that the mercy of the Lord will accompany you. That the mercy of the Lord will visit each and every, every one of you at your points of need. May the love and compassion of God come down upon you in abundance for this act you have shown through Christ our Lord. In this Mass, we give thanks to God. We thank Him for the gift of life. We thank Him for His uncountable favors. And we pray with our brothers and for them, our brothers and sisters who are here at this correctional center, that the Lord will visit them, that the blessings of God will be their Lord through Christ our Lord. we include other private intentions, especially but not limited, praying for our state so that it will be a model state where brotherly love is shown and where administration, good administration will excel through Christ our Lord. We include other good intentions in our hearts. The Bishop ebe fa nọtere anya ndị apọstụl fa nwekwara otu ike afọ fa nwere ike fanwe na onwe fa ma ọ bụ site n'aka ndị ụkọchukwu fa dunyere inye otu ike nwa ya bụ inye ndị ama ugolo ọzọ site na baptizim onye nke mmụọ nsọ ọ bụ ezie na ọbịa nke mmụọ nsọ ọ bụrụ ọzi obarakata asụsụ ka eji amata anyị n'oge dị ugbu a na okwukwe anyị na-akụziri anyị na anyị nwa bụ ndị nwere otu okwukwe na otu ọgwụgwọ na-anata n'ụzọ na-ada afụ anya onye elu a na-esi na ya ekesa amara n'ime obi anyị iji wee fụ na ịdịkọ n'otu na ịdị asọ na bụ onye n'ime nzukọ ndị m fụrụ n'anya onyinye nke mmụọ nsọ site na baptizim dị nwenu krist nata n'aka jọn ọ pụrụ ịgbasa ozi ọma ka o wee mụnye ọkụ nke otu mmụọ nsọ afọ n'elu ụwa ya bụ unu nwa ndị natagoro baptizim unu ga-anata ugbu a ike nke mmụọ nsọ a ga-eme azụ unu akala nke obe n'egedege iru o tosiri etosi na unu ga-agba akaebe maka afụfụ na mbilite n'ọnwụ nke dị nwere aja eso Kristi n'ime ụwa niile ka omume unu na-agbasa dịka isi ọma nke na-egosipụta Kristi dịka eto onye apọstụl siri okwu ya ka ndị nke Chineke niile na-esi na arụ ya dị omimi arụ ya bụ ụka bụ ife omimi wee na-anata amala dị iche iche ya bụ mmụọ nsọ na-ekesa maka nkwalite nke arụ kristi maka ịdịkọ n'otu ya na maka ịfụnanya bụrụnụ ndị nwere ndụ nke nzukọ ọnụnwa site na ndụ mmụọ nsọ ga-enye unu mụta na ịgbarụ ndị ọzọ odibo dịka kristi onye bịara bụrụ ka efebe ya kama na oge ndị ọzọ kịta tupu na anata mmụọ nsọ n'ụtọ na okwukwe nke unu kwupụtara mgbe o e mere unu baptizim mgbe o unu mmiri chukwu ma ọ bụ ya bụ okwukwe nke nne na nna na ndị ụmụ unu na baptizim kwupụtara afọ unu n'ime ụlọ ụka maka ifi na mgbe afọ n'aka na okwubere okwu kịta unu kwubegoro okwu onye ọbụla ga-ekwuru onwe ya kịta onye ọbụla ga-akwụrụzi ọtọ ma ndị nọ n'ilo ma ndị nọ n'ụlọ ma ndị nọ na sel ọ bụrụ na ịchọọ ịnata ngọzi dị pụrụ iche nke chineke ga-enye onye ọbụla n'ime anyị ji okwukwe wee kwado gbasa obi ya ọtọ ka anyị jụ nso ji otutu na nlafe niile pastoral visit kedu ife ọ bụ pastoral visit izizi nke mbụ na mbụ nke a gụtara n'akwụkwọ nsọ ọbụla book of Exodus chapter 3 mgbe chineke site n'igwe wee gwa moses i've seen the sufferings of my people i've heard their cries therefore i will come to liberate them from their sufferings from the yoke of slavery chineke si na ya ga-abịa bịakwute ndị nke ọ chineke ịbịakwute ndị nke bụ pastoral visit mana o jiri ọkpịa bịa osi moses gafee pụta ịtụ nsu ya bụ onye ọbụla jee obie kwupụta ife ndị aba ga-anata ngọzi o nwere onye bịara ebe a ga-agba aka ngọzi wee na ka anyị malite ajụjụ ụnụnwa ụmụnne m unu ajụgo nsu na ọrụ ya niile na otito na nlafe niile ajụgo m ya unukwe na chineke nna ya pụrụ ife niile ekele n'igwe na ala ekwere unukwe na jesu kristi jizọs kraịst otu nwa chineke dị nwe naanị onye amụrụ viji mmadụ ụtọ afọ enye enye si n'ọnwụ bilite wee nọdụ n'aka ndị nna unu kwere ekwere unu kwere na mmụọ nsọ dị nwere na-enye ndụ onye e ga-enye unu n'ụzọ pụrụ iche n'ụbọchị tata unu ọlata ya dịka etu ndị apọstọl si welata ala mbọchị pentikọst unu kwere na mmụọ nsọ ka ekwere urukwe na nzukọ nsọ katọlik n'omego nke ndị nsọ na mgbanwe nke njọ na emelitere ọnwụ ka arụ na aṅụrị ndụ ebe ebe onye kwelụ nke a bụ okwukwe anyị nke a bụ okwukwe nke nzukọ anyị ji aṅụrị na ume anyị na-ekwupụta ya na kristi jesu dị nwe n'anyị kịta onye ọbụla bụ na-atazi isi ka o kpee ekpere nke aka mkpa n'ime obi ndị a ga-edo ike n'okwukwe n'ụzọ pụrụ iche ga-anata ga-esepụla anyị anyị niile ndị ọzọ ga-akwụrụ ọtọ ndị na-esepụta no more movement ọ bụla ị chọrọ ịnata ngozi a ide outside anatasịa iji ya gwa o ugbu a nna bishọp ga-akwụsị ọtọ gbasaa aka a na abụọ n'isi anyị niile na ndị a ga-edike n'okwukwe ụmụnne onye nwe anyị nọnyere ụnụ chineke pụrụ ime ife niile nna dị bụ na Jesu Kristi ọ bụ gị nwa bụ onye mụpụrụ ụmụ obodo ndị ọzọ site na mmiri na mmụọ nsọ nke baptizim iwe zọpụta fana nna biko ugbu a rụnyere mefa mmụọ nsọ onye ntasi obi ife na nghọta ka amamife na nghọta nyefe mmụọ nke nụ na ike nyefe mmụọ nke ọmụma na obi dị asọ biko nna tinye n'ime uju mmụọ nke ebu gị fe ndị aka ji umeanị ayọ site na kristi bụ dị nwe n'anyị Michael.

m rum nọchiteza rum n'afa gị n'ime ya adị ebe a na-anọzi ya na-anọ n'afa mụ na gị ee maka na ọmụ bụ onye isi ndị nga enye ka isi akpọba m ngụwa papa anyị ga-egbu ee ụnụ afọ na ikpe ile nọ nọ rinne anyị na-ekele gị anyị dị hapi na-ebia nke a bụ nke izu ị na-abịa ka iji bụrụ gọvanọ ee na ya ada anyị ebe a anyị kelekwa gị nne maka ife ị na-emela anyị ee eh, anyị ma na sometime ago last year idetere ụmụnne anyị nọ na ekwu Ekwutọbịa prison iji enetaba sometime last year after your swearing in birthday gị last year ijebe nke ọka ijebe nke Amawbia sorry ijebe nke Amawbia soro ha mee birthday odifa e nna ya bishọp na emeru imebogogoro onwe gị ọmalụ mmadụ nne daalụrụ nne eri eh, oge afọ etizie ngaji anyị n'akpa na-eche na ee eh, etinye ngaji anyị n'akpa na-asị na gọvanọ ya abịa nke anyị gọvanọ ya abịa nke anyị a na-atụ anya na-atụ anya ma mgbe anyị nwetara ozi ndị na-abịa taa anyị akpọọ traụza kpọọ onye ka anyị sị mba anyị eji obi anyị anabata gị taata your excellency you are highly nnọọ nnọọ rinne ka anyị kụọ na aka ka anyị kụọ na aka so anyị na-ekene gị your excellency anyị kenekwalụ gị ọmarịcha ọrụ ị na-alụ eh, ndị agbata obi anyị ebe a eh, ndị akpaka ịbaji akpa aka telefon n'ụzọ ha amakasị ee ọkasị ọkịsa eselensi daalụ ee onye ma na agbata obi onye bụ nwanne ya agbata obi onye nwanne anyị na ha bụ nwanne ee ee ngọzi anyị eruga ha aka anyị na-enegbu na obere oge ka ngọzi arụkwa anyị nwere onwe anyị aka n'aha jizọs ee maka agbata obi anyị na-enwere ha aṅụrị ụbọchị ha nwesịkwa nwere anyị aṅụrị ee maka abịa kịta ha na-amụ anyị amụ ha mụsị anyị amụ dịka ngọzi atọsi na beba mata anyị elu gafee na beba anyị na-ekele gị daalụ na-enekwa anya ma mbuze na-emegasị ebe ụfọdụ gasị ị na-agba na ike o ị na-agba na excellency daalụ anyị na-ekenekwa ha excellency ọmarịcha nwunye gị so gị wee bịa ee dr mrs nọnyelum francis soludo daalụ excellency yo welcome o nnọọ rinne eh you're welcome thank you so much anyị na-anabatakwa e, our own speaker of Anambra State House of Assembly in the person of e, right honorable somto udeze anyị fụkwa agụ fela anyị aka fela anyị aka fela anyị uh-huh. A daalụrị nne daalụrị nne we also want to recognize in a special way uh, a senator representing Anambra Central Senatorial District in the person of uh, Chief Doctor Victor Ume Omadike. Madike, no. helpful again. We also want to recognize uh, Honorable Dr. Honorable Tony Nwoye, Senator representing Anambra North Senatorial District. Eh? We want to recognize in a special way one of our own as well here. Onye abụ ezigbo memba ya adaghị ka ọ bụ ihe njiri apịa bụ ka nkọwa ya ọkwa maka ọ dị onwe ngosi na-azụ ebe eni onwe ngosi na-azụ mgbada ebe eni ọ gbasachara m asa ije ebe a mma agwụ na ebeseli ya dị ee ana fọma gọvanọ Anambra steeti His Excellency Dr. Chris Obeze Ngige nnọọ elu ọ eh, ndị ya dị m ya onwe rum enwe na mgbada ebe eni anyị na-asị gị nnọọ Excellency welcome daalụ fọ ọmarịcha ọrụ elu ịma asị ele gị dị na mgbada ee na ebe eni ka ọ dị abatazaga anyị tebesala afọ you. ama ma ndị a ere egwu ọchasisi anyị na-anọrọ ya ehe anyị na-ekene gị daalụrụ nne thank you anyị na-anabatakwa anyị na special way the national chairman of all progressive You're blocking the governor. You should sorry, just Just keep short. Just keep This is an award that brings the Controller of Corrections, an award as the first recipient and the only recipient so far of the award of the Grand Patron of Inmates in Custody in Nigeria. The this award is not just a recognition of the award for inmates and the execution of various philanthropic projects for inmates in Abuja family, but in Nigeria as a whole. This award, their grace, gives you the permission to visit any custodial facility not just in Mamitandana Bra State alone, but in custodial centers throughout the Federation to continue with their work. <laughs> so today, the 20th day of October 2023, on your birthday, on your 70th birthday, receive this honor from me on behalf of the Controller General Operation and Grace. Thank you so much. have also another plaque, a personal plaque from the Controller General in recognition of your wonderful work, sir. Please receive this. Not before he recognized and died by an ndị ogbe. Eh? Ndị ogbe anyị? the ndị ya adị Aha! being a good student a serious student and he can learn at a very short time no matter the distractions and the circumstances he has shown himself an excellent student a very serious student for that matter and we appreciate that only a humble man can learn something good from others Somebody who is not humble cannot learn anything from others. Rather, the person may become irritated or even jealous. But he has mentioned it repeatedly that the good things he has seen, he has learned, and he is applying. Can you kelekele Chineke n'isi ka aka ọnyị aka? ife ndị okwugasị na-eme anyị na-ekene Chineke n'isi ya ekpere anyị bụ ka o mere ife ọma ndị afọ na-aga na-aga n'iru n'iru ka Chineke na-enye ike na-enye amara ife ndị ọzọ okwukwe ọ ga-eme anyị na-enyekwa ya nkwado so na obere ife m ga-etinye bụ onye na-agwakwa ọgwụ oge anya a na-etinyekwa ose you don't weaken the strong in order to empower the weak. Now the public schools even na ọ dị eme ọfụma ọtụtụ ezigbo ndị nkụzi dị na ya ịma mkpefu ezigbo ndị nkụzi church schools ka ị wee tinye na public schools in that way you lose the church schools and you lose the public schools. What next? the ecclesiastical school strong is not the structure, is not the edifice, it is the management. The soul of administration is management. Get all the best teachers, put them in, in public schools. If there is no management, they'll be worse. They use their intelligence to do worse things. Ya uche gị ife njikwa ebe a ndị na-agbalụ gị izu a na-akpọ ijafu because those of us bụ home branch we are here for Anambra State we want the best for Anambra State iwe gbagị kịta na-akpọ ndọm inwe ụlọ na ya iwe ebe m nọrụkwa Ọnịcha imi m dị ebe a ụlọ m dị ebe a even though I can go to American League, I will never do that if I do that I will no more be the Archbishop of Ọnịcha So what we want is the best for our people. All the accolades you are reading now, they are coming from our schools. From our schools, Anambra has struck the limelight again. And we want Anambra to strike the limelight not only in schools, but in all other sectors. And we cannot do that if we destroy the schools n'obi maka ndị na-achọ ka ego ya saa ebe anyị si ego mmanụ si ewu ile ka ndị jenụ the church schools eje california ewu ile first ka ndị jenụ the church schools eje delaware ewu ile first ka ndị jenụ the church schools anambra has been winning first first first even in wayeka nnepo since the last three years but the public schools have never won anything beti ndị mmụọ bụ ụmụnne anyị bụ ụmụaka anyị ife ga-eme bụ take the best place put them there but put the management without the management obviously a na-afịa ọnaba excellency you can quote me i'm old enough to be quoted if there is no management in the public schools they can never be good the time unu jere akwụkwọ agafe ego mgbe afọ ndị ezigbo mmadụ nọ na-atụ egwu chukwu Peter Mira, if there is nobody to manage, then there is no institution. Okay, thank you. Thank you. Okay, we are addressing it. Good. But I'm not doubtful. know na talk about success. Eh. We want the best in our State, and we don't want it uh, in future. We don't want it in a thousand years coming. We want it now and tomorrow. Yes. And it is achievable. If you can dream it, you can make it happen. If I a إفني لبشرت لفتت قلوبي ọlá gíní ọlá tó wọlé mọ. mana anyị ba n'ime n'ime yaadị wee chọpụta na ụfọdụ enwerọzi ped faji alarụ anyị wee gota bets for 100 people gotakwuo matrasis 100 ya bụ ụmụ na-enweghị isi ebe anyị na-afụra demonstration, they are this ten bank suffice. anyị na-apụta one lifetime tomorrow anọtụghị ebe a gbuo ya n'ime ebe a wenye melu ụlọ ngwongwo unu mmanụ otu esi kie na esolusie siri wee tee anyị gotazi sevas nwekwa onye donetiri anyị sevas bedrum sevas ka olu onye ọbụla afọ na ụfọdụ na-agba ụkwụ nkịtị maka ịkpọ ọkụ na okwute anyị nweta biskits ga-ezu onye ọbụla o nwekwa onye nyere anyị biskits etinye oge ezu onye ọbụla ndị ga-eke eke enyi ọfụma enwezi entirely agree with you. Make the best use of this time. Let, be, let it be your time of reformation, transformation, and newness. You are still our brothers. Using the words of St. Paul from Philippians es a Thank you.

all of us. All of us. You know? we're, going to do it. our own service. Um, we are going to have a na ọ nwere ụdị mebe uwe ọkụ Anambra State Anambra uh, State okay, support ife gọvanọ anyị Masalu Schools o metụ anyị n'otu so John! Oyster! The Spirit. We are happy to hand over as we uh, in partnership with the federal government, hereby commission this skill acquisition center built by the Catholic Archdiocese of Nature. through me and my friends. I see the opportunity, opportunity to thank my many friends, some of them from outside the country, who contributed to this project. And my many friends inside this country, some of them are right here. They donated in millions, some in thousands, according to their means, to see that this is done without leaving anybody or collecting money from the poor. Today it is finished. We decided also to do some landscaping so that when they come here, they will not be looking at any bush. They can take a princely walk, a royal walk, around the gardens in the compound. We want them to be transformed and come out great men and women who will be a blessing to the society. Therefore, in the name of Father Almighty, the Blessed Trinity, Father, Son, and the Holy Spirit, and with special respect to our governments, our servants at the state and the nation, and in special rec recognition of my many friends and benefactors, I hereby pray God to open this facility and make it a blessing to all those who will ever make use of it through Christ our Lord. Yeah. Round of applause, please. Round of applause. Round of applause.

consider some of can to be mentors. People who Okay. Okay. Okay. At the count of three. Yeah. One, two, three. Thank you. Wonderful. Thank you. That's the formation. And in the name of all the men and women of goodwill who helped me to construct this facility. I hereby hand you over the keys as you represent the federal government. May God bless you. May God bless the facility. May it be of tremendous use for the inmates. And may it be a blessing to all those who are coming to through Christ our Lord. Amen. finance is finally used to donate enough solar to to uh, uh, facilitate uh, the functions here. Please, distinguish. Distinguish. Nígbà ìjọba tó gbà. Thank you. Your grace, Lord. Your grace, Lord. Our visiting, Monsieur, Lord. Yeah. Your Excellency, the Governor of Life, Extinguishing the Trust, members of the Laity Council of Commission, who are here. Distinguished ladies and gentlemen, and uh, I want to today, the 20th uh, day of uh, to call the tape to declare this uh, director house and director's situated there National for the inmates from Bishop Correctional Center. In doing so, we do so so that they can use the light from it to reach to do other things that will better their life so that they will be better persons when they graduate from this center. And as we do so, we also ask the Almighty God to touch their hearts so that they become better citizens in the development of the country Nigeria. We ask in Jesus' name. Amen. Allah. Thank you, Excellency. Please, Your Grace, please, in memorial of this activity today, just you have to plant a tree for us here in this uh, skill center, just promote the skill acquisition center. To the glory of God, I now plant this tree. In the name of the Father, the Son, and the Holy Spirit. Amen. Amen. Thank you, Your Grace. Thank you, Your Grace. I want to thank every one of us. Thank you, Your Excellencies. Ọjọ́ kẹ́yìn fún yín ni mo fi ìfọ̀kẹ́. Ọjọ́ ní mo fi fẹ́ ní ọdún mẹ́wàá ìfọ̀kàlẹ̀ àlàyé. Ẹbúnú jì gbogbo ọmọ abẹ́rẹ́ bá àdúrà. Ịma nyere oke nga. Ada bụ Chineke jiri aka gọzie unu nna na nwa na mmụọ nsọ. No, no unu. Daalụ m. Ụkwụ ọjọọ ma mkpu No, nke mmụọ na nke mmadụ. Rabbim Allah'a fatih. Sing about that everybody already. Yes. Okay. Um, and TV, love that. Yeah, mommy. Therefore, uh, interview.